of our disconnection uh, on our network and we are back again. This is IPOB Lions Squad of Anambra State live and direct on this very day, the 10th day of November in the year of our Lord 2017. We are live. Hey, hey, hey, make way. Open your account in the Ghana, make your way. Make your way nwanne m eluwe ka m gaa n'ilu ka m bido ya

right bọ́ọ̀lù ń dága yìí white and white white and white jẹ́ bọ́ọ̀lù mẹ́rin ọ̀sùn tó fẹ́ tọ́lọ́. pẹ̀lú yọ̀ọ̀ no, no. mẹ́rin. biko chọọ usb cord go tell me usb ihe dị aside the phone because never go tell me na biko iwata wọ́n wọ̀ náà bọ̀ wọ́n wọ̀ náà bọ̀ kwụsị kwụsị kwụsị kwụsị ee kwụsị kwụsị kwụsị kwụsị kwụsị ọtọ náà kwụsị kwụsị ọtọ kwụsị kwụsị. kò fi na-aga ebe ị na they're, they're, they're, they're coming front. gote m kọọrọ ihe ezigbo eri ata dị ka obi biko gote m ya iweta mana m ya wesịrị ọ dị ebe onye biko 特别的狠 outside Nyokia? Yes. Okay. Just keep here, I want to buy Raise the flag, raise the flag, raise the, wene the flag, and wene enu. Raise the, wene the flag, and wene enu, wene enu. 老板吧，我做哪？哎，听说老板吧，我 b o s 我 boss 我 b o s good day ti bota apo that is oyo ọbụla na obi esi onye ọbụla na obibe n'ogo ọkụkọ sie ya onwe o mee anụ ọkọ wute azụ ọ bara ebe a ka ọ kasị mma